ana m ekene gị oge bụ onye na-ege ntị ugbu a eji m aha onye nwe anyị bụ jizọs kraịst wee na-abịakwute gị ọ bụ n'ihi obiọma ndị Life Word International ndị na-ewetara anyị nri nke obi ka anyị ji wee na-abịakwute gị ugbu a abụ nwanne gị nwoke ụkọchukwu Francis Chinonso Ejimebo onye nwe anyị nọnyere gị onye nwe anyị ihe bụ ebumnobi n'ime ndụ gị niile ka chineke gọzie gị maka chineke mekwa ka ị site n'ime ikere okwu chineke a wee bụrụ onye ngọzi nke chineke wụsara n'ime ndụ ya anyị na-aga n'iru n'ụbọchị tata ịkọwapụta ọtụtụ ihe bụ ihe ga-enyere anyị aka ịghọta eziokwu na ịnweta ihe a na-akpọ ndụ n'enu ndụ n'ime onye nwe bụ jizọs kraịst n'ezie ọ bụrụ na iwepụta onwe gị na obi gị niile wee gaa n'iru ịtụle ihe ndị a niile nke anyị na-ekwu maka ya ugbu a ana m agwa gị n'ezie nwanne m ọ ga-adịrị gị na mma ị ga-afụkwa ịdị mma nke chineke n'ime ndụ gị n'ihi na ọ bụ mmasị nke onye nwe bụ chineke ya na ngọzi nke onye nwe bụ Chineke mere anyị ji wee na-abịakwute gị ugbu a ka anyị kpere Chineke onye nwe anyị Chineke nke pụrụ ihe niile onye kwesịrị ntụkwasị obi anyị na-ekene gị Chineke nke pụrụ ihe niile n'ihi ihe ọma nke ị na-emere anyị na ịdị mma gị niile ọrụ ebube gị niile ịfụnanya gị niile anyị na-asị gị onye nwe anyị arụ otuto n'ebe ọ dị ukwuu onye nwe ka ịnọnyere anyị ugbu a onye nwe ka idu anyị ka okwu ahụ bụrụ ihe ga-aba n'ime ndụ anyị wee mịta mkpụrụ nke ukwuu ka okwu a bụrụ ihe ga-aba n'ime ndụ anyị wee nye anyị ike n'elu ike wee mee ka anyị wee bụrụ ndị maara onye nwe bụ Jizọs Kraịst n'ezie n'ihe niile ka anyị wee fụta amara nke chineke ebe ọ dị ukwuu n'ime ndụ anyị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị na-agazi n'iru ugbu a ka anyị ga-atụle ihe ọ pụtara rin bụ mmadụ ime ihe ya na mmadụ igosipụta anya bụ ọlụ ebube chineke n'ime ndụ ya anyị ga-atụle okwu anyị ga-atụle n'ime okwu nke na-akọwala anyị n'akwụkwọ Philippians chapter 2 ya isi nke abụọ amaokwu nke iri na abụọ welo na iri na ịtọ anyị ga-atụlekwa ọzọ akwụkwọ Romans isi nke asaa anyị ga-ebido na amaokwu nke iri na asatọ wee nwee ike wee ghọta ihe a na-akụwara anyị ma ruo amara na isiokwu anyị n'ụbọchị tata wee bụrụ ọ na-akụwara anyị ọrụ anyị ga-alụpụta ya na ihe anyị na-eme n'ime onwe bụ jizọs kraịst willing and doing ma ọ bụrụ asụ a n'asụsụ bekee adị mma na ngwa ngwa anyị ga-aga n'iru n'akwụkwọ Philippians Philippians, Philippians chapter 2 ndị Filipaị isi nke abụọ amaokwu nke iri na abụọ wee ruo na iri na ịtọ ọ sị n'ihi na ọ bụ Chineke onye na-alụsi ọrụ ike n'ime unu ịchọ achọ unu na ịlụsi ọrụ ike unu n'ihi na ọ dị ya ezi mma ọ sị na ọ bụ onye nwe bụ jizọs kraịst onye nwe bụ chineke na-achọ ime na na inyekwa anyị ike nke anyị ga-eji wee lụọ ọrụ ma lụsie anyị ike ya na nke anyị ga-eji wee nwee ume anyị ga-eji wee lụ bụ ọrụ mana na-atụfughị mgbe anyị ga-aga n'akwụkwọ Filipian chapter 7 Roman chapter 7 verse 18 romans agwọ eh, romans isi nke saa anyị ga-amalite n'amaokwu nke iri na isatọ ya ka anyị wee ghọta ọfụma ihe bụ ihe a na-akọwa ugbu a ọsị sị nke iri na isatọ n'ihi na amatara m na ezi ihe adịghị ebi n'ime m nke ahụ bụ na anụ arụ m n'ihi na ịchọ ihe ọma dị nsọ n'ebe aka m ga-eru ma ịlụta ihe ọma adịghị nsọ n'ebe aka m ga-etu n'aka m ga-eru ọsị ịlụ ihe ọma na ịlụ ọrụ ọwụna bụ nke ya ga-alụ na iji wee gosipụta na ime onye nwe bụ kraịst na ebe aka ya ga-elu ọ bụ onye nwe anyị ga-eme ya ka anyị wee nwee ike wee lụọ onye bụ ọlụ wee lụlụọ onye na ebe aka ya ga-elu n'ime ya bụ onye bụ kraịst so na ihe anyị na-achọ ka anyị ghọta maọbụ ka anyị ọnụ ugbu a bụ ịkọwapụta na inyekwa aka ka anyị na anyị nwee ịrụ ọrụ n'ime jizọs kraịst bụ ihe anyị ga-eme ka anyị wee nwee ike wee keta oke nke alaeze n'igwe mana anyị nwere onwe anyị ịlụzi ya bụ ọrụ ga-abụ site na enyemaka nke chineke site na enyemaka nke onye nwe abụ jizọs kraịst ebe anyị bụ ụzọ wee gụ na filipiens chapter 2 vs 12 to 13 na-akọwara anyị wee na-asị anyị ọ bụ onye nwe bụ kraịst ga-enye gị ike ọ bụ onye nwe bụ kraịst ga-agbajupụta gị n'ime mmụọ nsọ n'ọbụ ọ bụ onye nwe bụ jizọs kraịst ga-eme gị ka ị wee nwee mkpụrụ ike na iji wee ya bụ ọrụ anyị mụtara n'ezie na n'ime ndụ anyị dịka ụmụ nke chineke na anyị bụ ndị enwe bụ ndị akpọrọ ụgbọ oku iji wee lụrụ ya bụ chineke anyị ọrụ mana n'ime ngwa oku anyị anwa iji ọrụ onye bụ chineke anyị ọrụ akwụkwọ nsọ na-eme ka anyị mata na anyị ga-ewepụtagodo obi anyị wee zaa anya bụ oku mgbe anyị zere anya bụ oku ihe ọzọ ga-apụtazi n'ime bụ na onye nwe anyị bụ kraịst ga-enyezi anyị ike a ga-eji wee ọlụ nya bụ ọrụ ịlụ ọrụ n'ime chineke abụghị n'ike aka anyị ọ bụghị ihe anyị ga-eme n'anụ arụ ọ ihe anyị ga-eme maka ihi na mmadụ na-eme kama na ịrụ ọrụ n'ime chineke bụ ụdịrị ihe arụnwa agwọ nsọ na-ekụziri anyị dịka pọl zuru okwu pọl na-akọwara anyị pọl na-asị anyị wee na-akọwa n'ezie na ọ bụrụ na ọ na-anụ arụ na ya bụ pọl ama mmenwu ihe dị n'ime ya ọ bụrụ na ihe nke onwe ya anya ya bụ pọl ama mmenwu ihe dị n'ime ya mana ọ na-asị na ya bụ pọl mere ihe dị n'ime n'ihi na onye nwe anyị gbajupụtara n'ike na ebube ya bụ na ihe anyị ga na-anyọ dịka ụmụ nke kraịst n'ime ndụ anyị bụ onye nwe anyị gbajupụta anyị n'ike na ebube anyị ga-eji wee alụrụ gị ọrụ ka anyị wee nwee mmasị na mmụọ iji wee alụ nya ọrụ wee nwee ike wee lụrụ anyị n'isi ọ wee sị n'ezie ka anyị ghọta nke ọma na anyị onwe anyị bụ ndị nke kraịst ga-ewepụ ihe a na-akpọ ọnụma anyị ga-ewepụ ihe a na-akpọ ịnụ mgbakasị arụ anyị ga-ewepụ ihe a na-akpọ eh, strive and temptations na n'ọnụ oyibo mgbakasị arụ na ịmụ ihe ga-eme anyị ka anyị wee bụrụ ndị na-achọ ihe nke anụ arụ kama na anyị ga-agba mbọ wee tinyesi onwe anyị ike n'ihe nke mmụọ nsọ ọ sị maka iyi na ihe nke mmụọ nsọ na-enye anyị ikike nke anyị ga-eji wee nya bụ ọlụ nke ọma ọ bụrụ na anyị tụlee nke ọma na agwọ romans ebe ọzọ m chọrọ ka isoro m wee tụlee dịka anyị na-aga n'iru n'ịkọwapụta ịrụ ọrụ a n'ime chineke ọ bụrụ na anyị gaa agwọ romans chapta 6 verse 6 to uh, verse 8 o nwere ihe ọ kọwara anyị roman chapter 6 verse 8 isoro nga n'ime ị ga-afụtakwa ihe ọma chineke na-akụwara anyị ọzọ ọsị ma ọ bụrụ na anyị na kraịst nwụkọrọ anyị nwere anyị kwere na anyị kwere na anyị na ya ga-adịkọkwa ndụ ọzọ ma ọ bụrụ na anyị na kraịst nwụkọrọ anyị kwere na anyị na ya ga-adịkọkwa ndụ ọzọ nke na-apụta n'ezie na ị ga-ebugoro ụzọ nwee mkpegha na mkpebi nke ga-esi ime ala obi gị wee pụta n'ịlụ ya bụ kraịst anyị ọlụ ọ sị na anyị ga-abụ ndị ga-enwe nghọta ihe ọ pụtara ịnwụ ọnwụ n'ime jizọs kraịst ọ sị na mgbe anyị na onwe anyị nwụrụ n'ime kraịst na dịka okwukwe anyị kọwara anyị na anyị ga-aghọtakwa n'ezie na anyị onwe anyị ga-enwekwa nwekọ nke bụ nwekọ nkekọ nke alaeze eluigwe so na ihe akwụkwọ nsọ na-ekụziri anyị n'aba anụnwa bụ anyị abụghị ndị ndị ga-abụ na anyị na-arụ ọrụ n'ime kraịst kraịst anyị ahapụ anyị kama na anyị bụ ndị ga na-alụ ọrụ n'ime kraịst wee nwee ike wee na-eguzosi ike iji wee na-eketa oke ya bụ anaeze n'igwe ọ ga-amasị m nnọọ ma ọ bụrụ na ịtụgharịa uche nke ọma n'ime okwu chineke nke na nụrụ ugbu a ana m akụwara gị n'ezie na ọ ga-abara gị uru nke ọma ma ọ bụrụ na ị were onwe gị niile wee hanye n'ime ọrụ nke chineke n'ihi na ọkpụkpọ oku chineke kpọrọ anyị na ọrụ nke chineke kwere ka anyị lụọ n'ime ndụ anyị bụ ihe ga-esite n'ime ala obi anyị ọ bụ ihe ị ga-ewere onwe gị wee nye ọ bụ ihe ị ga-ewere mmụọ dị n'ime gị wee nye ọ bụkwasị ihe ị ga-eme ka ndụ gị niile wee were wee lụọ n'anya bụ chineke anyị ọrụ ọrụ nke chineke sọrọ ụsọ nke ukwuu anyị na ihe na-apụta n'ime ya bụ ogologo ndụ ịdị mma nke chineke ọṅụ ịfụnanya na udo na ihe ndị ọzọ na-esote ya e, ihe kachasị ihe niile bụ na onye nọ n'ime jizọs ga-eketa gị na alaeze n'igwe mbido ya nwa ọrụ na-afịa arụ mana nkwụsị ya bụ ọṅụ wee ruo mgbe ebi ebi mgbe a na-akọwara gị n'ezie nwanne m sonye kenari n'okwu chineke anụnwa nke onye nwe anyị na-ebutere gị ọbụna n'ime ala obi gị n'ụbọchị tata n'ihi na onye nwe anyị mere ka anyị mata na ị bụ onye a goziri agozi achọrọ nke sonyere ndị a goziri agozi n'ezie ị ga ịdị mma nke chineke mgbe ị na-aga n'iru wee na-esonye n'ime okwu nke chineke a cheta na ọ bụ ndị Life Word International ndị na-anya anyị okwu nke ndụ nri nke ime mmụọ nri nke ebube na-agba ụlọ okwu a ọ bụrụ na okwu anụ na-agwa gị ugbu a na o metụtara gị nke ọma na ọ masịrị gị nwanne m nwoke maọbụ nwanne m nwaanyị dee akwụkwọ degara anyị na Calvary Land Baptist Church P.O. Box 43 Mkpọ Anambra steeti Nigeria maọbụ ezi ozi zigara anyị na email anyị francischino at maọbụ ịgba aka n'igwe foonu anyị 080 561-79885 mgbe ị ziri ozi maọbụ jụọ ajụjụ maọbụ chọọ ka akụwarị gị karịa ruo na akụwarị gị n'ụbọchị tata ị ga-anatakwa ngọzi na ịdị mma nke chineke n'ime ya ka onye nwe anyị gọzie gị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị